ihe na-ewu ogugu akwụsịghị na ya ya ezekata anya anyị nzedebe mm-hmm. ihe na ewe ogu na-ewe mm-hmm. si ọka wee zite enu a mm-hmm. maazị chukwu mm. ọka ka o si wee zite enu a mm. ọ sị onye fụlụ onye jọọ njọ lụpịa ya anya ọfụ onye ma ma gịnị ka ọ ga-eme <laughs> <laughs> onye fụ onye jọọ njọ lụpịa ya anya ọfụ onye maa mma gịnị ka ọ ga-emezie hmm. oh, eh, si na nwaanyị onu ọma hmm. na di ya dajụelu ya nri hmm. nke ọ sị na ime na awọ na-eme nwaanyị ọ na-eme die maka ime si eme nwaanyị na-eme die gaa nga ọ sị na ya njere ije di eh. jebe nga ọ sị na ya jejewere <laughs> ije di oh. ee <laughs> nwaanyị ga-abụ ọdụ adị obodo dị n'ebonyi steeti mhm. ọ sị na nwata ada ekweta na afịa azụchago ka anyị na nne ya anata mhm. mm, nne ya anata ha ọya osogoro chi ji ọchịchị ịgba ọ ya mhm. asị na afịa ka na azụ. ọnọdụ n'ezi na-enye anya Lagos nne mmadụ ntaghahịa si ma ọ bụ na orutahụdị afịa maka na inu bụ ihe ọma ịnweta na ehikwa nne o ihe na ọṅụ ụfọdụ enwe nweta ụfọdụ nweta inu afọ adịrị ya ọ sị na mbe si si kwe ya ihe kwere ibie <laughs> kama apụ a n'azụ si wele na nkịtị si kwe ya ihe kwe ibie mm. eh, kama apụ a n'azụ si eweta na ego mm. ebe a na-ele mbe n'afịa onye na-achọ ka ifelede emeni ya mm. oge ụfọdụ ịfụ onye na-anwụnụ na anya akpa agba egwu <laughs> maka na ọnwa nwanne o jebie nwanne ya si hmm, gbaago dị nso na ọnịcha ebe a ọ sị na ojiji eme ụtụtụ ya matakwa na ji ga-agwụ ụtụtụ afọdụ <laughs> ojiji eme ụtụtụ hmm. ya marakwa na ji ga-agwụ ụtụtụ afọdụ ime ụtụtụ bụ